ndị hibru isi nke abụọ n'ihi nke a anyị aghaghị ịṅabiga ntị oke karị n'ihe a nụrụ ka a ghara ibupụ anyị n'ebe ha dị ma eleghị anya dị ka mmiri na-ebupụ ụgbọ n'ihi na a sị na e mere okwu e kwuru site n'ọnụ ndị mmụọ ozi ka o guzosi ike a sịkwa na njehie niile ọbụla na aṅaghị ntị niile ọbụla natara nyeghachi nke ụgwọ ọrụ ziri ezi anyị onwe anyị ga-esi aṅa agbanarị ọ bụrụ na anyị lefuru oke nzọpụta dị otu a anya bụ nzọpụta nke e buru ụzọ kwuo site n'ọnụ onye nwe anyị ndị nụrụ ya wee mee ka o guzosi ike ruo ebe anyị nọ Chineke na-esokwa ha na-agbakọ ama site n'ihe ịrịba ama na ọrụ ebe dị iche iche sitekwa n'ọrụ ike dị iche iche sitekwa n'okike nke mmụọ nsọ dịka ọchịchọ nke aka ya si dị n'ihi na ọ bụghị n'okpuru ndị mmụọ ozi ka o doro elu ụwa dum mmadụ bi nke gaji bịa bụ nke anyị na-ekwu okwu banyere ya otu onye kwusiri ike n'otu ebe si. gịnị ka mmadụ bụ na ị na-echeta ya ma ọ bụ nwa nke mmadụ na ị na-eleta ya ime ya ka ọ dịkarị mmụọ ozi ala nke nta iji ebube na nsọpụrụ kube ya n'isi dịka eze. ị dokwara ya onye isi ọrụ niile nke aka gị abụọ ihe niile ka ị n'okpuru ụkwụ ya abụọ n'ihi na n'ido ihe niile ahụ n'okpuru ya ọ dị ihe ọ bụla ọ rapụrụ nke a na-edoghị n'okpuru ya ma ugbu a anyị akahụghị ihe niile ahụ na-edowo ha n'okpuru ya onye ahụ nke e mere ya ka ọ dị karị ndị mmụọ ozi ala nke nta bụ Jizọs ya ka anyị na-ele anya na-ejiwe ebube na nsọpụrụ kpube ya n'isi dịka okpueze n'ihi ahụhụ nke ọnwụ ka o wee site na amara Chineke detụ ọnwụ ire n'ihi mmadụ niile ọbụla n'ihi na o kwesịrị ya bụ onye ihe niile dị n'ihi ya onye ihe niile sekwara n'aka ya dị ebe o kubatara rịị ọtụtụ ụmụ ndị ikom na ebube ka o site n'ahụhụ mee ka onye na-eduba ha na nzọpụta ha zuo oke n'ihi na ma onye na-edo ha nsọ kwa ndị a na-edo nsọ ha niile sitere n'otu nna ọ bụkwa n'ihi ihe a ihere ịkpọ ha ụmụnna ya adịghị eme ya ọ sị aga m akọrọ ụmụnne m aha gị n'etiti nzukọ gị ka m ga-abụ abụnye gị ọzọkwa mụ onwe m ga na-atụkwasị obi m na ya ọzọkwa lee mụ onwe m na ụmụntakịrị Chineke nyere m ya mere ebe ụmụntakịrị ahụ bụ ndị na-enwekọ anụ arụ n'ọbara ya onwe ya n'otu ụzọ ahụ kịtakwara ihe ndị a ka o wee site n'ọnwụ mee ka onye ahụ ghara ịdị ire bụ onye nwere ike nke ọnwụ ya bụ ekwensu ka o wee sitekwa n'ọnwụ napụta ndị ahụ ka hara bụ ndị e were egwu ọnwụ na n'ibu oru n'ogologo ndụ ha niile n'ihi na ọ bụ ihe a maara nke ọma na ọ bụghị ndị mmụọ ozi ka ọ na-ejide aka kama ọ na-ejide mkpụrụ Abraham aka o sitere na ya ji ụgwọ ka e mee ka o yie ụmụnna ya n'ihe niile ka o wee ghọọ onye isi nchụàja dị ebere onye kwesịkwara ntụkwasị obi n'ihe niile dịrị Chineke ka o wee mee ka obi Chineke jụrụ n'ebe mmehie niile nke ndị nke ya dị n'ihi na ebe ya onwe ya hụworo ahụhụ site n'ọnwụnwa nwara ya ọ pụrụ inyere ndị a na-anwa aka